ndewo mmekwu okwu gbasara division vision mhụ today bụ 8th of June 2023 this is the master prophet ana m ekwu okwu gbasara the vision m But it's 8th of June 2023. This is the master prophet young Joshua Yowens. I'm a vision of Nyegemene in the near future. And I'm in a way now something that looks like Biafra phobia or Igbo phobia. all across the world a ga na-achụgharị ndị Igbo a ga na-efishi ha out one by one a ga awụ ihe dị ka onye ọbụla hụrụ ha ọ onye ọbụla chụpụrụ ndị Igbo n'obodo ha ka dịka omene the god ihe ọma and also otu m ji hụ ya yesterday na ala a na-akpọ Naịjirịa any gọvanọ nọ na nigeria gburu ndị Igbo ọ gburu onye Igbo ọ skuiziri ndị Igbo a ga-ewekọm ya with olive branch na asorok but any governor protektịrị onye Igbo ndị Igbo or Igbo community again a near bread of afflictions. But as I see in the future, it comes to the time that indeed will belite manonwe. And indeed will reject here ihe niile arụ the slave masters butrena. na ha. and in that day ndị igbo mara n'onwe because an awakened mind aga erizi ọrụ can never be enslaved from that day ndị igbo amara onwe and ha nwere onwe eh. and otu ndị lee anya thousands and thousands of people ghọrọ n'ala but ha si it doesn't matter it worth it na anyị ga-enwere onwe it shall come to pass It shall come to pass that day na ndị Igbo ga-amara Chukwu mara onwe ihe niile ndị ọcha nyere ha pịkọtara na ha butere na ha ga-awụ arụ n'anya ha n'ihu ha and ha ga-reject all of them in entirety and ndị Igbo ga-amụrụ onwe The eyes of the awakened one of the Biafran people has seen it. And Onum has declared it. It shall come to pass. That day, ndibo, gabo kaka, agbako ndibo, galo, ụmụamịrị. Ndị Igbo ga-alụ ọgụ enwe onye ga-ama the difference between nwa amụrụ taa na nwa amụrụ echi na nwoke na dimkpa na nwaanyị ndị igbo ga-ewere ihe oke ha ndị igbo ga-anara oke ha ga-eji ike nara ihe ruru nne ha in that day ndị ji ha n'ọrụ ndị riri ha job ga-asị we have unleashed the otu onye amụma ji hụ ya otu ọ ga-abịa and otu m jile anya ozu ndị igbo ghara n'ala ma ndị dị ndụ si na ndị hụ nwụrụ anwụ na ọkara na ha mma na ha na onwe ha dị ndụ na ha ga-enwerịrị n'onwe anya m ahụ na ya ndị ọ ga-abịa na mmezu adị ndị Igbo dị nwere onwe ụbọchị taa wụ 8 of June 2023 in the year that Maazị Nnamdi Kano Kanu n'aka ndị iro and the Tinubu has been declared president of Nigeria. And today, in the land of the Ashkenaz, in Bayan, there is a holiday. There